ọ na-abụ abịa na ngwuru ehiri nne wee nweru maọbụ obodo abịazịa n'obodo ahụ onwe ike ọ bụrụ na onwego mmụọ emebiri maọbụ ọfọ emebiri maọbụ ife ndị gboo ji wee bie ndụ emebiri ya bụ ife bịazịa na-enye nsogbu abịazie na ya bụ ngwuru maọbụ n'obodo ịfụ ọtụtụ ndị a na-ata afụfụ ya ụfọdụ ama ndị na-aga n'ihu oge ụfọdụ ọ na-eme ụfọdụ ndị ejekata ihu ejebe azụ otinye ụfọdụ na-agbagharịa otinye ụfọdụ na-achịkọtacha akụ na ụba ọnụ lụzie ka ya bụ ife ga-enwezi isi ọdụza ka ya sị na ya bụ ife nachighakwala azụ bido n'isi ịbịazie fụ na ya bụ ife na-enye ka aha wee zuo oke na ezinụlọ ahụ ma ọ bụ n'obodo ahụ nsogbu mana abịazie na ntụwanyị na ntụwanyị na ezinụlọ dị iche iche ọ dịka ya sị na o nweziri otu ezinụlọ ma ọ bụ ezinụlọ na-abọ bịazielu na-eme ọfụma ngị nwabụ onye nọzi n'akụkụ a na-echezi bụ na-asị kedụzi ka ezinụlọ ndị a si eme ọfụma ọkwa ụnụ na ha so wee nwelu nyabụ ife emebiri emebi kedụzi ka o si bụrụ nsọsọ na ezinụlọ ụnụ ka nyabụ ife na-enyezi nsogbu ọ pụtara na ndị a esogho na ya bụ ife a na-ekwu okwu ya ngwa gee ntị ndị be anyị si n'ọsọsọ na-enwe si n'ọsọsọ nwa ya bụ n'afọ ka ị ga-aṅụtala iyi na ya ma ṅụtalụ nke ya kwọ n'azụ iyi gee ntị ọ ga-aka mma na gị bụ onye bụ nwa afọ igbo gbadokwusiri ụkwụ ike na ala chọba ife na-eme gị tupu ọ ghọọ aka mmadụ maka na ezinụlọ ahụ ị na-enedela anya na ha na-aga ọfụma enwezi ike isi na onye bụ ma afa maọbụ na onye bụ ga amụma amara ife ọ na-ekwu kedu maka ezinụlọ dị ịfa dụ etu a ọha ụnụ na ha so wee nwere nya bụ ife mana ha na-eme ọfụma ka ezi ka ụnụ nwa esi ha eme ọfụma na ezinụlọ ụnụ gee ntị enwere ike ọ bụrụ na ezinụlọ ahụ ị na-enedela anya ejego n'azụ jee gbaa isi onwe ha o nwere ike ọ bụrụ na ha ejego n'azụ jee kewapụ onwe ha dịka ọdịnala si wee kwado ya maka na ife niile nwere ka esi eme ya ikekwa ọ bụrụ na ha ejego n'azụ jee gbalụ onwe ha tie mkpu alụ maka na enwere ife bụ iti mkpu alụ ha tie mkpu alụ ha gbalụ onwe fa ha esi n'azụ na-edozi ọnọdụ ha dị iche iche unu nọkọkwa arị ya ọnụ ha edebekwalụ gị ahụ na gị na ha so eje ụka maọbụ na gị na ha so ekwu na enwere ife dịka ife dị etu a ga-edozi mana ịyara ama na apụọ n'azụ na ha na-azụ onwe ha ịya ha ama na apụọ n'azụ na ha na-ejeti aka jee jụọ ese onwe ha dozie onwe ha gbala onwe ha n'ife dị iche iche sitere n'obi na-enye nsogbu ịkado na na-asị ọna ọ bụghọ gị na ha so wee nwere ya bụ ife kedụzi ka o si bụ na ha na-eme ọfụma ezinụlọ ụlọ ahụ eme ọfụma ọ pụtara na ya bụ ife ahụ emetụta ha ọnya ka o ji dị mkpa onye ruo ya jisi ike na-eme gịnị na-azụ onwe ya ejesi na-eneji elu mmadụ anya na onye a maọbụ na onye emeghụ ịmara ife ahụ ịma na mma n'ihu mmụọ ma n'ihu mmadụ kaba ahụ mee ya dozie ọnọdụ gị ka ọ ga-esi wee dị mma hmm? maka na ọtụtụ mgbe ụmụnne anyị anaghị ekwe agwachazi ụmụnne ha eziokwu maka na onye ọbụla chọọ ka ọ bụrụ nya nọ n'isi ka ọ bụrụ nya ka aka na-afụta dịka onye nwere ego ndị ọzọ a na-esotazi n'azụ ikekwe ọ bụrụ na nwanne gị ahụ maọbụ nwa nwanne papa gị ahụ maọbụ nwa nwanne mama gị ahụ ejeti gị ije ebe dere anya jee dozie onwe gbalụ onwe kewapụ onwe ya n'ife sitere n'obi ife agabara ya nke ọma ọ pụta kama ọ ga-agwa gị eziokwu o sokwari na-akwado na o nwere ife dịka ife dị etu ahụ a ga-edozi mana ịtọzie anya n'ala iwere efifie chọba anya bụ ewu ojii tupu chi ejie nwanne m ọzọ dịkwa ka nwanne ya bụ na enwekwaziri ndị ọzọ na-eje ime gịnị tinye aka n'ebe dị iche iche ma ọ e bụrụ na ya bụ ife a na-ekwu gabara agaba mana na ife nna akọwara gị na ụbọchị taa bụ ka ịkaba ahụ fụ na iso ya n'ụzọ ziri ezi maka ọdụ n'ihu unu mana ife a na-ekwu okwu bụ a na-ekwu a na-ekwu maka ọdụ n'ihu maka echi na nwanne echi adịka ama ama ya bụ gụbụ nwa afọ igbo kaba ahụ jụọ ese onwe gị dozie ọnọdụ gị ka ọ ga-esi dị mma n'ihu ndị mbụ na ndị egede dozie ọnọdụ gị n'usoro ọ ga-esi wee dị mma n'ụzọ kwụ ọtọ n'eziokwu na n'ihu mmụọ emegidekwana mmadụ ma gị mee nke dị mma maka na ife ọbụla a na-ekwu ụbụ a na-ekwu a na-agwa gị soro ụzọ dị mma ga-emegidekwa na mmadụ nka ga-ejedebe ebe a ọ ga-adịkwa n'oge ọzọ ada ndị gboo bụ afa m